A họpụtara Ann Ito Leonardo ka ọ bụrụ minista na-ahụ maka Ọrụ Ugbo na Ọhịa n'ime ụlọ ọrụ South Sudan n'abalị iri nke ọnwa Julaị, 2011.